AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ndewo n'ezie eji m obi ụtọ na-anabata gị na ohere ọma nke a nke Chineke nyeworo anyị iji tụgharịa uche n'okwu nke ezinụlọ aka m na-agakwa n'iru ịrịọ amara nke Chineke n'isi gị na n'isi ezinụlọ gị ka onye nwe m due gị n'ihe ọ bụla nke ị na-eme n'ezie n'ụbọchị taa anyị abịala n'ọzọ isiokwu nke ụbọchị taa bụ nke e dekwasịrị ọnụma site n'enweghị mkpebi ọnụma site na-enweghị mkpebi William James ka ọ na-ekwu okwu mgbe gara aga mere ka a matasị na ọ dịghị onye ọ bụla nke nwere ọnụma n'ime ya karịkwa onye ahụ nke na-apụghị inwe mkpebi emere ka m ghọta na Joyce Meya onye mere ka ozi a ruo anyị ntị n'ụbọchị taa bụ onye enweghị mkpebi na-agbakasị ahụ n'ihi na ya onwe ya bụ onye na-enwe mkpebi ọ dị mgbe obiri ndụ nke inwe mkpebi oke ngwa ngwa nke ọ hụrụ dị ọrụ na ndụ ya ma emesịa achọghị ụzọ a ga-esi wee mezie ọrụ ndị a m na ọ bụrụ na anyị dị otu a ka anyị hụrụ onwe anyị dịka ndị na-enwe mkpebi ma ọ bụ onye ọbụla nke hụrụ onwe ya n'ụzọ dị otu a biko welatatụ aka n'ihi na mgbe ụfọdụ ọ na-ara ahụ imezi ihe ndị a ọ bụ ezie na anyị pụrụ ịbụ ndị nke na-enwe mkpebi na mgbe o kwesịrị na n'ụzọ ekwesịrị isi nwee mkpebi ọ dịkwa mgbe ọ na-ara ahụ anyị abụrụ ndị na-atụtụ nchi nchi na-amaghị otu anyị ga-esi malite otu ihe ma ọ bụ nke ọzọ inwe mkpebi ara anyị ahụ ihe na-akpata nke a mgbe ụfọdụ bụ na anyị na-abụ ndị ọ ga-amasị ịchọpụta ma hụ na Chineke kwadobere ihe ọ bụla nke anyị na-eme ọ ga-amasị anyị ka ọ bụrụ na ihe ọ bụla nke anyị na-eme ya edu anyị anya si ee Chineke chọrọ ka anyị soo ihe dị otu a n'ụzọ dị otu a ma ọ bụ mgbe dum ka ọ na-adị mfe ee e, ma dịka mmadụ anyị bụ ihe anyị kwesịrị ime bụ ibido otu ihe n'ụzọ ahụ nke anyị lere anya ya ọ bụ ezie na ọ pụrụ iweta obi ọlụlọ mmiri ụjọ ga-ejide anyị n'ihi na anyị amabeghị o doghị anyị anya ihe anyị na-emeje ma nke a bụ nke ị ga-eme site n'ekpere ma rịọ Chineke si ya biko onye nwe m ọ bụrụ na ụzọ nke a m na-agbado ga-abụ nke ga-etinye m na nramahụ nke m na-enweghị ike isi n'ime ya pụta biko mee ka ụzọ a mechie ma ọ bụ kwụsị m n'ime ihe dị otu a ị ga-ahụ na ị ga-anata enyemaka n'aka Chineke ma otu ihe m na-agaghị ime ka anyị mata n'ụbọchị taa bụ na ọ ga abụrụ anyị mfe ịmụta ime mkpebi ma ọ bụrụ na anyị emebeghị mkpebi nke mbụ ọ bụrụ na anyị na-enwe mkpebi ị ga-ahụ na mgbe ụfọdụ anyị ga-eme mkpebi nke ga-alụpụta ezi ihe mgbe ụfọdụ anyị enwee mkpebi nke na-aghọ anyị aghọ m ihe m na-arịọkwa onye ọ bụla nke mụ na ya na-atụgharị uche n'oge dị ugbu a bụ na anyị niile ka na-anwụ otu esi enwe ezi mkpebi malite ihe ahụ nke ị chọrọ ịmalite mee ihe ahụ nke obi gị gwara gị ma site n'ihe nlụpụta ya mụọ ihe ekwela ka ihe ọ bụla nke ị na-eme bụrụ nke obi gị ga-agbaze n'egwu ga-ewe bụrụ onye na-agaghị enwe ike kpakọọ onwe gị ọnụ mara ihe nke ị kwesịrị ime otu onye nta akụkọ mgbe gara aga hụrụ otu nwoke nke na-elekọta ụlọ akụ nke na-eme nke ọma ya atụ ya n'anya ya gakwuje nwoke a ya nna m ukwu biko ahụrụ m na ị na-eme nke ọma ọ bụ gịnị bụ ihe ndabere nke ime nke ọma gị onye isi nke na-elekọta ụlọ akụ wee sị ya naanị mkpụrụ okwu abụọ ya sị ya nna m ukwu gịnị bụ mkpụrụ okwu abụọ ndị a ya sị ya na ọ bụ inwe ezi mkpebi onye nta akụkọ jụọkwa ya ọzọ biko m ga-esi aṅaa mụta inwe ezi mkpebi ma nwoke a bụkwa onye zara ya sị naanị otu mkpụrụ okwu ya sị ya nna m ukwu ọ bụ gịnị bụ otu mkpụrụ okwu a ya sị ya na ọ bụ ịmụ ihe site n'ihe mere eme ya jụọkwa ya biko nna m ukwu m ga-esikwanụ otu ole mụọ ihe site n'ihe mere eme ya sị ya na ọ bụ mkpụrụ okwu abụọ naanị ya si ya nna m ukwu biko gịnị bụ mkpụrụ okwu abụọ ndị a ya si ya na ọ bụ ime mkpebi nke na-ekwesịghị ekwesị ya mere gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa inwe mkpebi ga-enyere mụ na gị aka na ndụ ọ ga-eme ka anyị ghara ịbụ ndị na aga ama otu anyị si eleba anya n'ọnọdụ ọ bụla nke anyị nwetara onwe anyị ọ bụrụ na ịnọgide na-enweghị mkpebi ị ga na-egbu oge ọtụtụ ihe ga-agabiga gị ndụ gị abụrụ nke ị na-etufu na-adịghị ihe iji ya na-eme ọ bụ ya kpatara o ji dị mkpa na anyị ga-abụ ndị ga-amụ otu a ga-esi wee nwee mkpebi ezi mkpebi mkpebi nke amamihe bụ onye ntụziaka ya mkpebi nke e mere na mgbe o kwesịrị ka emee mkpebi nke a pụghị ịgbara anyị mfe dịka emeworo ka o doo anyị anya n'ụbọchị taa na anyị ga-eme ihe ndị a naanị mgbe anyị bidoro mụwa otu esi enwe mkpebi wepụ ụjọ n'ime anyị ka anyị nwee ike mara ebe anyị na-elewe anya sị na ọ bụ ebe a ka anyị na-aga na ọ bụrụ na anyị malite ihe dị otu a lekwa ihe nlụpụta nke anyị ga-enweta site na ya Dị ka onye nta akụkọ a meworo ka anyị mara n'ụbọchị taa ọ dịghị mgbe ọ ga-adịrị gị mfe ịmụta inwe ezi mkpebi ma ọ bụrụ na ị mebeghị mkpebi mbụ ọ bụrụ na ịmalite ihe ọ bụla ọ pụrụ ịga nke ọma ọ pụrụ ịghọ aghọm mgbe aghọm ghọrọ gaa chọọ otu ị ga-esi wee gbakwaa ụzọ dị otu ahụ mgbe ọzọ ị na-eme ihe ọ bụ bụ ihe o ji dị mkpa na anyị ga-abụ ndị ga-ejisi ike na-ahazi ihe ọ bụla nke na-abịa n'ụzọ anyị bụkwara ndị ọ ga-enyere aka ma anyị na-eme Chineke mbụ n'ihe ọ bụla nke anyị na-eme ka o wee duzie anyị n'ụzọ nke anyị kwesịrị ịga nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ọ dị ụfọdụ ntụziaka nke James onye ozi nke Chineke tụziri anyị n'akwụkwọ nsọ nke a ka anyị ga-eleba anya n'ụbọchị na-abịa abịa imeela onye okenye eze nlewemchi onye nyere anyị ozi ọma nke ezinụlọ nke taa na-echekwutara mụ na gị na onye na-enweghị mkpebi n'ime ndụ ya nwe ihe o tufuru ka anyị nwee mkpebi n'ime ndụ anyị mara na chineke hụrụ gị n'anya gị onye na-ege ntị nwee mkpebi n'ime ndụ gị ka chineke dozie okwu ya n'ime ndụ okenye eze nlewemchi onye chekwutara mụ na gị na ọnụmanọ n'ime ndụ onye na-enweghị mkpebi n'ime kraịst unu emeela ndị igbo ọma ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anụ abụ ọma nke si tụkwasị Jehova obi gị niile tụkwasị Jehova obi gị niile tụkwasị Jehova obi gị niile adaberekwala na

n'ezie ụzọ gị niile ya onwe ya ọ ga-eme okporo ụzọ gị niile ka o ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị gị niile mara ya ụzọ gị niile mara ya ụzọ gị niile mara ya onwe ya ga-eme mara ya okporo ụzọ gị niile mara ya ka ọ guzozie mara ya ụzọ gị niile mara ya onwe ya ọ ga-eme ya okporo ụzọ gị niile mara ya ka ọ ya ụzọ gị niile mara ya I am not worthy. I am not worthy to be called. I am not worthy to be called your son. You are not worthy. You are not worthy to be called. You are not worthy to be called his son. You are not worthy. You are not worthy to be called. You are not worthy to be called his son. For forgive Forgive. Forgive, my Father, forgive. Father, forgive Forgive. forgive Forgive. Forgive. Forgive, my Father, forgive. forgive Forgive. Father, forgive us. Forgive ọsọ ọnwa anyị erukwala ọzọ ndị chineke hụrụ n'anya ndị enyi jizọs anyị abịala n'isiokwu nke anyị kpọkwasịrị agbamume agbamume nwee ume akwụkwọ timoti nke abụọ amaokwu nke mbụ na nke asaa na-akwasị ike chineke onye ukwu ya na akpọ ume chi anyị onye ukwu ya na-eme ndị na-adịghị ike ha dịrị ike dịka okwu gị na-apụta na nkenke a n'oge awa arịọ m gị aga dị mkpụrụ obi ọbụla nke na-adịghị ike mkpụrụ obi ọbụla nke chọrọ agbamume nke si n'eluigwe onye nwe m sitere na mkpụrụ okwu ndị a niile ị ga-ekwu site n'ọnụ m ugbu a mee ka ndị gị dị ike nwekwa ume na gị arịọ m mmụọ nsọ gị onye na-akụzi onye na-ekwu ka ọ bịa kwuo n'ime m n'ihi na dịka mmadụ ruru unyi apụghị m ikwu n'aka m arịọ ka mmụọ nsọ bịa kwuo n'ime m ka okwu ndị a niile mite ezi mkpụrụ n'obi ndị gị na aha nwa gị bụ jizọs kraịst ka m rịọrọ amen timoti nke abụọ isi nke mbụ amaokwu nke asaa sị anyị ma anyị nwee kwu ume nke bụ okwu chineke nwee ume nwa chineke n'ihi na chineke enyeghị anyị mmụọ nke ụjọ ihe ọ bụla na-abịa n'ụzọ gị ime ka ịtụ ụjọ okwu chineke na-agbagume tasị gị nwa m nwekwa ume kama chineke nyere anyị mmụọ nke ike na ịhụnanya na ime ka uche zuo oke ọ bụ gịnị ga-eme gị ịda mba ọ bụ gịnị ga-eme gị ị gaghị enwe ume ọ bụ gịnị ga-eme gị ị gaghị adị ike n'ime onye nwe anyị anyị kwesịrị ịna-agba onwe anyị ume n'oge ọbụla ka anyị ghara inwe egwu wee daba na mmehie n'ihi na mgbe ihe egwu na-abịa n'ụzọ anyị ime anyị ka anyị hapụ ịdị ike ka anyị hapụ ịbụ ndị na-agba onwe anyị ime ihe ekwensu na-eji nke aha lụpụta bụ ime ndị nke kraịst ka ha daba na mmehie ma ọ bụ mmehie nke anyị ma ma ọ bụ mmehie nke anyị na-amaghị n'ihi na mgbe ụfọdụ dịka ndị nke kraịst mgbe anyị na-adịghị ike n'obi anyị na-ama n'ọnya ịdaba na mmehie ndị nke anyị na-amaghị ama nwanne m nwoke nwanne m nwaanyị n'oge ihe egwu n'oge ihe mgbu ma ọ bụ n'oge ihe ọjọọ dakwasịrị anyị anyị kwesịrị ilekwasị chineke anya ma nwee ume ọ bụrụ na ị nọrọ n'ọnọdụ ọjọọ gị lekwasị chineke anya ị gaghị ekwe ka ọnọdụ ọjọọ ọbụla gbakwutere gị mee gị ka ị gaa mba kama ilekwasị chineke anya ọ ga-eme gị gị nwee ume n'oge niile ọ ga-eme gị gị bụrụ onye dị ike n'ime ọnọdụ ọbụla ịnọ ma ọ bụghị otu a eziokwu egwu ga-eduba anyị n'imehie megide chineke na amaghị ama akwụkwọ joshua joshua isi mgbe amaokwu nke isi isi nwanne m nwoke nwanne m nwaanyị ma anyị dị ike ma anyị kwu ume n'ihi na ya onwe ya enyego anyị mmụọ nke ụjọ maọbụ mmụọ nke egwu onye ahụ na-asị gị dị ike nwee ume ike niile dị n'aka ya ihe eji enwe ume na-esi n'aka ya abịa ya mere ana m arị unu ọ bụrụ na ịchọta iketa ala ahụ nke nna anyị kwere anyị na nkwa n'ime ọnọdụ gị niile nwee ike ọ bụrụ na ị chọrọ ịbụ onye nketa nke ala ahụ nke o kwere nna gị ha na nkwa n'ime ụlọ gị niile biko dị ike ana m arịọ gị nwanne m nwoke nwanne m nwaanyị tụgharịa uche n'ime akwụkwọ nsọ mgbe ị nọ n'ọnọdụ na-edoghị gị anya akwụkwọ nsọ ga-enye gị okwu ndị ga-agbago ume akwụkwọ nsọ ga-enye gị okwu ndị ga-eme gị ka ị dị ike naanị dị ike nweekwa ume nke ukwuu lezie anya ka ị ghara ịdaba n'ọnwụnwa n'ihi ịda mba nke obi mgbe ihe mgbu nke ụwa na-abịa lezie anya lezie anya lezie anya moses bụ chineke o nyere anyị iwu ọsọ anyị ma anyị ewezukwala onwe anyị n'aka nri ma ọ bụ n'aka ekpe ka anyị wee nwee uche n'ebe ọbụla anyị na-aga ka inwe uche n'ebe ọbụla ị na-aga ịgụrụ akwụkwọ joshua gawa ọ rịọrọ anyị ka akwụkwọ iwu a hapụ ịkọ akọ n'ọnụ anyị n'ime ihe mgbu niile n'ime anya mmiri niile n'ime ihe egwu niile ka akwụkwọ iwu a nke na-eduzi ụzọ ndụ ka ọ ghara ịkọ akọ n'ime ọnụ anyị ọ sị na anyị ga na-atụgharị uche na ya ehihie na abalị ka anyị wee lezie anya ime ihe niile dịka ihe niile e deworo n'ime ya si dị n'ihi na mgbe ahụ ka anyị ga-enwe ike iji ije anyị nke ọma mgbe ahụ ka anyị ga-enwekwa ezi uche mgbe anyị na-atụgharị uche na akwụkwọ nsọ ezi uche abata n'ime anyị ihe ndị ahụ na-abịa ime anyị ka anyị bụrụ ndị ga na-anọ n'egwu agaghị enwekwa ohere ibi n'ime obi anyị n'ihi na ọ ma na anyị bụ ndị na-ebi ndụ na-etụgharị uche n'ime akwụkwọ nsọ ọ bụ akwụkwọ iwu onye dere ya sị ma ọ hapụkwala anyị apụ n'obi mgbe anyị na-atụgharị ya anyị na-aga na-akparịta ụka nke ọma abụ ọma isi atọ na otu amaokwu nke iri abụọ na anọsi anya nwanne m nwoke nwanne m nwaanyị dị n'ike ka obi unu nwekwa ume unu ndị niile na-echere jehova n'ime ọnọdụ gị niile dị ike obi gị nwee ume gị onye onye na-echere jehova akpọmatụ isi iri amaokwu nke iri abụọ na isi isi gị ya mere unu atụle egwu n'ihi ihe ọ bụla na ọ dịghị ihe ọbụla ekpuchiworo ekpuchi nke a na-agaghị ekpughe ọ dịghịkwa ihe zoro ezo nke a na-agaghị ama atụla egwu ọ dị ihe ndị ọrụ ọchịchịrị na-eme na nzuzo na-eme gị ka ịtụ egwu jehova sị gị nwa m mee ka akwụkwọ iwu m apụla gị apụ n'ọnụ na ihe niile ekpuchiri ekpuchi ndabịa kpughee ya ihe nzuzo niile nke ị na-amaghị m onwe m bụ jehova amarala nọgide n'ime m atụkwala egwu ndị na-egbu arụ ma ha apụghị igbu mkpụrụ obi kama na-atụ m egwu n'ihi na apụrụ m ime ihe niile na apụrụ m ịla mkpụrụ obi na arụ n'iyi ọkụ ala mmụọ atụla egwu atụla egwu nwa m atụla egwu atụla egwu nwa m nwee ume dị ike ihe ndị a na-abịa ka ha nwee anyị ọnwa ka ha mapụta onye anyị bụ ka ha mara okwukwe anyị ana m arịọ gị nwanne m nwoke nwanne m nwaanyị unu atụla egwu mgbe ọbụla ihe ọbụla na-eme ka ịda mba biko nọsi ike were okwu chineke nyere onwe gị aka were okwu chineke gbanwe gị ume were okwu chineke na-ebu agha ahụ ekpere m na arịrịọ m bụ na onye nwe anyị ga-akụziri anyị tụkwasị ya obi n'ime adịghị ike anyị ọ ga-akụziri anyị tụkwasị ya obi n'ime anya mmiri anyị chineke ga-akụziri anyị tụkwasị ya obi n'ime ụzọ anyị niile chineke ga-akụziri anyị tụkwasị ya obi mgbe anyị na-amaghị ihe anyị ga-eme chineke ga-akụziri anyị tụkwasị ya obi n'ime ọnwụnwa niile ka ntụkwasị obi anyị dịrị n'ebe ọ nọ ka mmeri bụrụ nke anyị n'ikpeazụ n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi ya na-abịara unu Adventist World Radio na-abịara unu ozi nke nzọpụta ike dị n'elu ike dị n'ala ike dị n'ebe niile ma nke Jizọs karịrị ya ike dị n'elu ike dị n'ala ike dị n'ebe niile ma ike Jizọs karịrị ya ike Jizọs bụ ike karịrị ike niile kwere na Chineke onye ọma m na-ege ntị ka ị mara na Chineke ga-enye gị ike nke ị ga-eji wee gbaa ọsọ eluigwe n'ime ụwa mụ na gị nọ chineke ga-agba gị ume chineke ga-agba m ka anyị wee kwere n'ime chineke ka anyị atụla ụjọ n'ihe ọbụla na-eme na gburugburu ebe anyị bi ka anyị atụla ụjọ n'ihe ọbụla na-eme n'ebe anyị na-arụ ọrụ mara na ike chineke bụ ike karịrị ike niile ọ ga-enyere anyị aka ka anyị wee bụrụ ndị nwere mmeri n'ime ụwa nke a anyị ekelela nwanne anyị nwaanyị Queen Grace Okechukwu onye nyere anyị ozi ọma nke taa anyị na-asị ka Chineke gbaa ya ume n'ihe ọ bụla nke ọ na-eme gị ma na ezinụlọ gị enyi ọma m na-ege ntị chekwutakwa na abụ ọma nke anyị nụrụ taa na-asị ka mụ na gị tụkwasị Jehova obi anyị niile ọ ga-enyere anyị aka n'ime ndụ anyị ka Chineke dozie okwu ya ọ bụrụ na ihe ndị a masịrị gị rutena anyị nso na adreesị ndị a Adventist World Radio Adventist World Radio PMB 21244 Ikeja, Lagos, Nigeria. Adventist World Radio PMB 21244 Ikeja, Lagos, Nigeria. ma ọ gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke 070 07063637224 070 63637224 onye ọma na-ege ntị chekụtakwa na email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ ọ at gmail dot com awrnigeria at gmail dot com adreesị nke a dị mkpa awr.org gị tinye asụsụ Igbo awr.org gị tinye asụsụ Igbo ka Chineke dozie okwu ya n'ime ndụ anyị amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo